igbo mụrụ nzem m ọzọ ekenekwa m tata mma akọwapụtara ụnụ ọnwa ọbụla na ife ọnwa ahụ danyere na emume a na-eme n'ọnwa ọbụla n'igbo kalenda equivalent to World Geographical ndị igbo nwere kalenda fa na-eyuzu ngwa hụchara m ntị n'ọnwa niile m ga-akpọsịrị gị ọnwa mbụ ọnwa mbụ na-ebido na februarị wee kwụsị na maachị ọnwa mbụ na Igbo ọnwa abụọ bụ na-ebido na maachị wee kwụsị eprel ọnwa atọ bụ ọnwa ife eke ọ na-ebido na eprel wee kwụsị na Mee. Ọnwa arọ ọnwa arọ na-ebido na Mee wee kwụsị na juun Ọnwa agwụ ị na-anụ maka ọnwa agwụ. Ọnwa agwụ na anụ Igbo anyị na-ebido na Juun wee jedowe na Julaị. Ọnwa isii bụ ọnwa ọkụ ị na-anụ nke a na-asị ọnwa ọkụ ọnwa ọkụ na-ebido na julaị wee kwụsị na ọgọst ọnwa ịsatọ bụ ọnwa alọmchi ị na-anụ maka emume alọmchi ọ na-ebido na ọgọst to eri septemba hmm? ọnwa ịlọ mmụọ a gwara na ọnwa asatọ ọbụla n'ala Igbo bụ ọnwa ịla mmụọ ọnwa ịla mmụọ na-ebido let septemba ka ọ na-ebido ọnwa ite naanị bụ ọnwa arị ọnwa arị bụ na-ebido na ọktoba ọnwa iri bụ ọnwa okike ọnwa okike na-ebido na eri Nọvemba ọnwa iri na ofu bụ maka ọnwa aja Ọnwa aja na-ebido late Nọvemba. Ọnwa iri na abụọ ọnwa iri na abụọ bụ ọnwa edani Ọnwa edani na-ebido late Nọvemba wee kwụsị na Disemba. Ọnwa ikpeazụ bụ ọnwa ụzọ arụsị. Ọnwa ikpeazụ bụ ọnwa ụzọ arụsị. Ọ na-ebido na Jenụwarị to eri Febụwarị. Ife bụ kalenda ndị Igbo na ọnwa na emume a na-eme n'ọnwa ahụ. Ama na nkụzi a na ọ kwere gị nghọta biko tụsara m ozi a cheta na onye gị na ya kparịrị obubo ọbụ UC gaa na ma YouTube page tie m akara subscribe ma ọnya link notification bel oge ọbụla m wejere ife ozi ka ije gere ya igbo mụrụ nzem ọzọ ka ọ dị ka ọfịa anwaghị enwe anyị ndewonu